AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye Igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ndeewo ka Chineke gọzie gị ka onye nwe m leta gị n'ezinụlọ gị ka ihe na-agara gị nke ọma amaara m na amara nke Chineke na-asọ n'ime obi anyị dị ka mmiri biko ya gazie n'ụbọchị taa anyị abịala ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ana m arịọ onye nwe anyị ka o duru anyị na-aga na-emekwa ka anyị na-atụgharị uche n'okwu ndị a site na mgbe ruo na mgbe ma na-eritekwa uru nke anyị kwesịrị irite n'ihe ndị dị otu a n'ụbọchị taa achọrọ m ka anyị lebatụ anya na ụkpụrụ nke ịdị ọcha a sị m na anyị ga-eleba anya na ụkpụrụ nke ịdị ọcha ịdị ọcha anyị na-ekwu okwu ya bụ ịdị ọcha n'ozuzu oke anyị ga-adị ọcha n'elu ahụ ahụ anyị na anyị dị ọcha anyị adị ọcha n'ime n'ime mmụọ anyị adị ọcha n'echiche anyị adị ọcha n'ụzọ niile ọ bụ ya bụ ngalaba ebe anyị na-achọ ileba anya n'ụbọchị ndị a na ihe gbasara okwu nke ntụgharị uche nke ezinụlọ ma isiokwu nke anyị chọrọ ileba anya nke ga-eduru anyị ịga mkpụrụ ụbọchị ole na ole tutu anyị na-achịkọta ya ọnụ bụ nke na-asị enwetaghị ihe ọ gaara abụ enwetaghị ihe ọ gaara abụ nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche mgbe ụfọdụ ọ na-eju m anya na ụmụaka a mụrụ n'ezinụlọ ndị na-atụ egwu Chineke na-abụ ụmụaka na-anọkata akparamagwa ha anaghị egosi na ụmụaka ndị a bụ ndị si n'ezinụlọ onye nke na-atụ egwu Chineke n'ihi na ọ dị ezinụlọ ị ga-ahụ ga-ele anya ịhụ na nwatakịrị ọ bụla nke si n'ezinụlọ ahụ ga-abụ nwatakịrị ekwesịrị ịzara ahụ ọ ga-abụ nwatakịrị a na-ahụ dị ka onye enyeworo ezi ọzụzụ ma n'ụbọchị taa Ikechi na-achọ ime ka anyị matasị na ọ bụrụ na anyị na-eche uche n'ụzọ dị otu ahụ na mgbe ụfọdụ na echiche ahụ pụrụ ịbụ na o zighị ezi ọ bụ gịnị mere maka Ikechi Ikechi dịka anyị kwuworo ọ bụ nwatakịrị toro n'ezinụlọ ndị nke Chineke ilee nwatakịrị a anya ị ga-asị na nwatakịrị a bụ nwa ekwesịrị iji mee ihe n'ihi na ihe ọ bụla nke gbasara okpukperechi ime ihe ndị nke a na-eme n'izu n'ụlọ ụka ọ ebe ị ga-achọ Ikechi ga-ahapụ inweta ya nne na nna ya bụ ndị a na-akwanyere ùgwù ị ga-ahụkwa na gburugburu ebe anyị bi n'ụbọchị taa a sị na nne onye a bụ okenye n'ụlọ nzukọ nna onye abụrụ okenye n'ụlọ nzukọ ị ga-ahụ na tutu eme mmadụ okenye ma ọ bụrụ na eso ụkpụrụ nke akwụkwọ nsọ na ndị a na-abụ ndị apịrị aka onye ọbụla nke na-aga ozi n'ụlọ ụka bụ onye ekwesịrị ịpị aka ma họpụta onye maara ihe ọ gaji ime onye maara na ọ bụ Chineke bụ onye nke ọ gaji ife onye ọ ga-abụ onye ọbụla nke bịara ya nso ga-amasị n'ezie onye a na-ekwesịrị ile ya anya dịka onye ọ bụ ya na-ekwu okwu okwu nke ọ na-ekwu na akparamagwa ya na ihe niile nke ọ na-eme a na-amakọ a na-aga n'otu olu ma n'ụbọchị taa Ikechi na-achọ ime ka anyị mara sị na ọ bụchaghị otu ahụ na ọ bụghị ihe niile na-egbu maramara bụ ọlaedo nwatakịrị a bụ onye azụpụtara azụlitere na ụlọ nke egwu Chineke dị ma ọ bụ ezinụlọ nke eji egwu Chineke wee hiwe nwatakịrị a bụ onye nwekwara iru ọma e nyere ya ezigbo ọzụzụ mgbe ọ toruru inwe onye inye aka ọ dabakwara na ọ lụtakwara nwatakịrị nwa agbọghọ onye sikwa n'ezinụlọ nke anya ruru ala ezinụlọ nke na-atụ egwu Chineke nwa azụlitewụrụ n'ụkwụ ala nke ndị maara ihe mmekọrịta mmadụ na Chineke bụ ma n'ụbọchị taa ihe kpatara anyị ji palite okwu gbasara Ikechi bụ na Ikechi n'agbanyeghị ngozi niile na otu niile chineke si mee ya bụrụ nwa nwere ihu ọma ọ nọghị n'obi ụtọ ikechi bụ onye nwetaworo onwe ya n'ọnọdụ nke na oleghị anya na ọ gaara enweta onwe ya n'ihi gịnị mgbe ndị nne na nna a na-akwanyere ùgwù n'ama ga-abata n'ụlọ ịdụ nwatakịrị nke a mụrụ n'ezinụlọ ha ọdụ onye ahụ agaghị ege ntị onye ahụ echee na ụzọ nke ya bụ ụzọ nke kachasị mma nne kwuo agaghị anụ nna kwuo agaghị anụ ndị okenye ndị dị gburugburu ekwuo agaghị eji okwu ha wee kpọrọ ihe onye ahụ a na-ahụ onwe ya dị ka onye tozuworo oke m na-achọ ime ka mata n'ụbọchị taa onye ọbụla bụ onye ntolobịa ka ịghọtasị otu ọbụla ọ sọrọ gị too n'ogologo otu ọbụla ọ sọrọ gị mara ihe otu ọbụla ọsọrọ gị maa mma otu ọbụla ọsọrọ gị gụta akwụkwọ emeziwekwana ya akwụkwọ ahụ ị gụtara ọ bụ ọsụsọ onye ka iji wee gụọ akwụkwọ ma gụta ya ọ bụ ndị a na-enye ndụmọdụ anaghị eji ndụmọdụ ha eme ihe ọ bụ ha bụ ndị zụrụ ma welite gị n'ọnọdụ nke ekwesịrị iji kwanyere gị ugwu gịnị kpatara anyị ji na-ekwu okwu ikechi n'ụbọchị taa ikechi bụ nwatakịrị biliri n'otu ehihie garue n'ụlọ ọrụ enyi ya nwoke buru onwe ya tụba n'oche enyi ya nwoke na-ele ya ịmata ihe o si bịa ya si ya n'ezie nna iwe dị m ebe Chineke nọ ezigbo iwe ji m ebe Chineke nọ enyi ya nwoke na-ele ka anya ha ya chetakwa na anyị ekwuola ya sị na Ikechi bụra nwatakịrị kwesịrị inwe obi ụtọ n'ime Chineke n'ihi na ọzụzụ niile nke e ya lara n'ụzọ ahụ ma ebe ọ bụ na ọtụtụ mgbe ụmụaka ndị a na-achọ ime ihe n'ụzọ nke aka ha nwa okorobịa n'ụbọchị taa ọnọdụ ya ejukwaghị ya afọ ọ naghị enwe ozuzu ike nye obi ya gị onye mụ na ya na-atụgharị uche biko echi anyị ga-eleba anya mata ihe kpatara o ji nwee iwe megide Chineke ezi onye igbo na-ege ntị obi dị m ụtọ n'ụbọchị taa na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ site n'olu onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa na-ege ozi ọma wee na-akpa ihe ya n'ime agwa anyị imela onye okenye eze nlewemchi na ndụmọdụ nke inyere anyị anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume n'ihe ọ nke ị na-eme imela onye mgbasa ozi ezi enyi m mara na ị nwere ike irutere anyị irute anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot com ma ọ bụ at gmail dot gmail dot com ezi enyi m na-ege ntị kọrọ na-ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị

onye ndị ọ na-emeri ndị ahụ n'ụzọ ihe atụ enwere na eze onye kọhọrịrị oh. seventh day adventist church choir ọvọmama asaa unu emela na abụọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke baru n'ụba n'aha jizọs ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-akpọbata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị chineke gọzie gị ma meekwa ka amara ya bara gị ụba ihe a bụkwa ohere ọzọ dịịrị anyị n'ụbọchị taa ịnụ okwu Chineke nke na-eduzi anyị n'ime ndụ a ọ bụkwa okwu nke na-agba anyị ume ka anyị hụdata isi ma kpee ekpere nna anyị nke eluigwe ekele na otuto dịrị gị n'ihi ịdịrị anyị mma imeela n'ihi ọmịiko gị na ikwesị ntụkwasị obi gị nke na-anaghị agha agha gbaghara anyị adịghị ike gbaghara anyị adịghị ọcha gbaghakwara anyị agazi agazi anyị niile n'ụzọ ọbụla n'oge nke a chineke eluigwe anyị na-aga ịnụ okwu gị nye anyị nghọta site na mmụọ nsọ gị ma kwee ka anyị jee ije dị ka ọ na-amasị gị n'aha jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ matiu isi iri abụọ na isii amaokwu nke iri atọ na atọ Matiu isi iri abụọ na isii amaokwu nke iri atọ na atọ ma Pita zara sị ya ọ bụrụ na a ga-eme mmadụ niile ka ha ma n'ọnya na-arụ gị agaghị m eme ka m mụ onwe m ma n'ọnya mgbe ọbụla isiokwu anyị n'oge nke a bụ kpachapụ anya n'ihe iche ma ọ bụ ịma kpachapụ anya n'ihe iche ma ọ bụ ihe ịma akụkọ a m na-akọ ugbu a bụ akụkọ ihe mere eme ọ dịghị okwu ụgha dị n'ime ya ọ dị ụmụ nwaanyị abụọ kpọkwa ha ụmụ nwanyị atọ mmadụ abụọ nke mbụ na-akọrịta onwe ha ọnụ na-ekwujọsi onwe ha mgbe ha ji na-ekwujọsị onwe ha onye nwanyị nke mezuru ha atọ wee bịa bara ha mba si ha unu na-ekwujọsị onwe unu n'oge a unu abụghị ụmụ Chineke unu anakwaghị akwanyere onwe unu ugwu mgbe ha ji mee kwụsị onye nwanyị nke atọ asị ndị nke ọzọ unu anaghị akwanyere onwe unu ugwu vụrụ ihe na-achọ ịgafe onye na-agafe agafe bịa lakọrọ ya ọ maghịkwana ọma ya chi ịda ihe nwaanyị nke atọ a mere bụ ya alacha azụ kwakọta onye nke ọzọ ahụ ya jeda ọ dị ihe na-achọ ịghọta ebe a nwaanyị a nke atọ a bụ onye a ziri ozi ọma nye mmadụ abụọ ndị na-akọjọsi onwe ha si ha unu amaghị na unu bụ ụmụ Chineke olee ihe unu ji na-akọjọsi onwe unu mana Ọ maghị ihe dọọrọ mmadụ abụọ ahụ. Ugbu a mmadụ alakọrọla ya na-akpachapụ anya ihe o mere bụ ịlacha azụ kwatuo onye ahụ nne egeghị dị ntị ịnụ gbaghara n'ebe anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ Jizọs kpọrọ ndị na-eso ụzọ ya n'ihi ọ marala ọhụ na otu ihe si na-agaje ọ marala otu ihe nakwa aga ịdị ya si ha oge na-adịghị anya unu niile gị ịchọ isi ga-eche unu ọ dịkwa onye ga-eso m unu gị gbakesicha Pita sị ya agaghị ime ya eme ọ bụghị eziokwu ọ bụrụkwa na mmadụ niile ga-eju ọ bụrụkwa na gị nke a ya akọcha n'ihi Pita elele onwe ya anya hụ ịdị ike nke o ji bụrụ mmadụ hụkwa okwukwe ya n'ebe Jizọs nọ mana otu ihe anyị kwesịrị ịghọta n'ime ndụ anyị dịka ndị na-eso Jizọs bụ ihe ahụ Jizọs dere n'akwụkwọ Jọn ebe ahụ ọ sị na ya onwe ya bụ osisi vaịn ahụ na anyị onwe anyị bụ alaka osisi ahụ na alaka osisi enweghị ike ime ihe ọbụla ma ọ bụrụ na ọ nọgidesighị ike n'ime osisi ahụ onweghị ike ime ihe ọbụla ka ọ fọọ nke ịmị mkpụrụ mgbe ụfọ anyị na-eleghị ya anya na ndụ nke ezi omume anyị na-elehie anya n'ihe ekwensụ pụrụ ime n'ime ndụ anyị n'ihi ekwensụ bụ onye na-akpachapụ anya na-eso anyị ụkwụ na ụkwụ ọ na-ele anyị ịchọ mgbe anyị ga-ilefu anya mgbe onwe anyị ga-eme anyị nchefu ọ dịghị nwa mmadụ onwe ya na-anaghị eme ya nchefu mgbe ahụ onwe gị merela gị nchefu ekwensụ akụnyere gị ya mgbe ahụ ọ kụnyere gị ya tupu ị na-aghọta onwe gị ịdaala ọ bụzi bilie gị isi aja ọ bụ ya mere Mgbe Jizọs ji na-agwa ndị na-eso ụzọ ya ka ha kpachapụ anya Pita kwuo ọnụ ngwa ngwa Jizọs asị ya hafụ mana otu ihe na-enye anyị nkwamike n'ihe ndị a niile bụ n'ihi Jizọs kpere Pita ekpere mgbe ahụkwa ọ gwakwara ya sị ya ekperela m gị ekpere mgbe ị ga-alọgharị chetakwa ndị ọzọ ọ bụ otu ekpere a bụ ihe Chineke ji na-eche mụ na gị si na mgbe rue na mgbe dịka m akụkọ ụmụ nwaanyị a nwaanyị nke atọ ahụ ọ bụrụ na a gwara ya n'ihe na-erughị nkeji ise na mmadụ ga-abịakwa zọpere ya ya akwatuo onye ahụ na-echeta dị ịbụ nwa Chineke ya ọ gaghị ikwe ọ bụ ihe mekwara Pita ọ bụ ihe kwesịrị anyị ga-eji leruo anya na ndụ anyị na-ebi dịka ụmụ Chineke n'ihi ndụ anyị na-ebi dịka ụmụ Chineke bụ ihe ize ndụ dịịrị anyị ọ bụghị site na Chineke ọ bụ site na ekwensu ekwensu achọghị ka anyị fee Chineke n'ime mmụọ na eziokwu mgbe ahụ ekwensu kụnyere anyị ụkwụ anyị daa obi na-atọ ya ụtọ mana n'ihi jizọs enwee na mmeri jizọs amara na ihe ejike anyị na anyị nwere ike ịda ọ bụ ya mere akwụkwọ jọn ji mee ka onwe anyị sị na ọ bụrụ na anyị gbagidekwa ọsọ anyị jegiji ije ụkwụ anyị chịpụ na anyị nwere onye ogbugbo onye nke anyị ga-akpọkukwa onye nke ga-akpọghachikwa anyị n'ọnọdụ anyị ọ bụ ya bụ olileanya anyị n'ihi ya ka o ji dị mkpa na anyị kwesịrị ị na-akpachapụ anya ihe ọ pụtara bụ dịka ị na-eku ume bụrụ mmadụ n'agbanyeghị ogugo nke otuto gị n'ihe nke mmụọ ọ dịghị mgbe ị kwesịrị ilefu onwe gị anya ọ dịghị mgbe ị kwesịrị ile anya ebe ọzọ ma ọ dabere na onwe gị sị eruola m agbaruola m ọsa ọ dịghị onye na-agbaru ọsọ a ruekwa mgbe o kubiri ume n'ime Jizọs ya mere o ji dị mkpa ka anyị kpachapụ anya chineke ga-enyere anyị aka ọ bụghị nke ịda mba kama ọ bụ ka anyị leruo anya n'ihe anyị na-eji n'aka na nke anyị na-agba n'ọsọ ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe ịhụ n'ọtụ ihe ize ndụ nke ekwensị na-ewebatara anyị n'okwukwe a ekwela ka o merie anyị ọbụnadị mgbe ọkwa anyị chịpụkwara kpọgharịa anyị dịka isi kpọgharịa Pita ka anyị wee bụrụ ezi ngwa ọlụ n'aka gị n'aha Jizọs bụ onye gbapụtara anyị unu anụla ozi ọma unu anụla ozi ka anyị na-ewetara unu ozi na-abịara unu Adventist World Radio ezi enyi m na-ege ntị ka anyị gbalịa kpachara anya n'ihe ọ bụla anyị na-eche n'ime ụwa anyị nọ n'ime ya mara na ihe nke anyị na-ejide aka ihe nke anyị na-asị ihe nke a dị m mkpa bụ ebe obi anyị ga-adị bụ ihe anyị ga na-etinye n'ime agwa anyị ka anyị were obi anyị niile tinye n'ime kraịst ọ ga-eduzi anyị n'ime ụwa anyị nọ n'ime ya imela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ anyị na-arịọ ka ịhụnanya chineke amara chineke na ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m gbalịa detara naanị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ awrnigeria at at ma ọ bụ awrnigeria at gmail dot com at gmail mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m ị nwere ike ịga ozizioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo